na asalachi ndewonu ndụ mmiri ndụ azụ ọ bụ ikoro na-akpọ anyị na-ekele ụnụ ọ bụ mbụ ụkọchukwu Austin Okigbo ndị mụ na ha nọ n'oche akụkọ taa bụkwa ndị ndị mụ na ha eso na-ewetara n'ozi ikoro onye mbụ bụ maazị Dr. Ejike Obasi Dr. Ejike biko kelee ụmụnna ndị be anyị ndewo nọ mma mmanụ onye ọzọ bụ maazị Oke Ụkọchukwu ndị be anyị daalụnụ onye nke ọzọ bụ maazị Keke Odeluga ndị be anyị ekele m unu ya gazie ihe anyị jikwa ụkwa n'ọnụ taa bụ ihe gbasara nchekwa obodo anyị nọ na-ekwu okwu ya kemgbe izu ole ma ole gara aga mana ihe anyị chọrọ ịtụnyekwu ọnụ na ya taa bụ ihe gbasara ọrịa ọrịa zuru ụwa niile a na-akpọ coronavirus ma ọ bụ covid-19 dịka ndị ọkachamara si akpọ ya otu o si ihe gbasara ụwa niile otu o metụta ndụ anyị n'obodo anyị bụ naijiria n'ụzọ dị iche iche nakwana otu o si metụta ndụ ndị be anyị bụ ndị igbo n'obodo anyị bụ ọwụwa anyanwụ naijiria ọtụ ihe anyị chọrọ ịtụ ya anya taa ileba anya taa bụ nke mbụ ọtụtụ akụkọ asị asị na-efegharị banyere onye isi obodo anyị nakwana ihe ya na onwe ya na-eme banyere ya na onwe ya ahụike na asị asị niile a na-efegharịrị nke ọzọ bụ ndị ọchịchị obodo anyị ma ndị isi aka na-achị steeti ọbụla ma ndị omeiwu nke obodo Naijiria ụdịrị akparamagwa ha na-akpa n'ọnọdụ anyị nọ n'ime ya ka anyị ga-eleba ya anya taa ndị ọzọ bụ ihe gbasara e, kedu ihe gbasara nchekwa obodo na imechi ụzọ ọ gbara anyị e, oke anyị na mba ndị ọzọ olee otu ihe a si metụta anyị ihe ọzọkwa anyị ga-atụle bụ ihe gbasara okwu gbasara ego a na-ewepụta iji nye aka maka ịlụ agha ọgụ a bụ ihe metụtara ahụ n'isi na nke mbụ achọrọ m ka anyị tụlee okwu a ọnụ nke mbụ isiokwu bụ nke okwu asị asị na-efegharị ebe niile ụfọdụ si na kemgbe a nụrụ na onye na-achịkọta ihe gbasara ọrụ na-aga n'ime obi onye isi obodo bụ Abakari na o burula ọrịa ndị mmadụ a na-asị na-ajụ sị kedu ka onye a na-arụ ọrụ a bụ onye onye isi obodo teta ụra ọ bụ onye mbọ ọ ga-akpọrọ oku ga-akpọrọ ya oku ihe ọ bụla ọ na-eme ọ bụ onye a na-enyere ya aka kedu ka o si bụrụ ọrịa mana onye isi obodo anyị anụbeghị ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ ụfọdụ a na-ekwu na ọ gbapụla na akpọpụla ya naijiria kpọga ya obodo ọzọ ihe ndị a ọ bụ eziokwu gịnị mere onye isi ala apụtabeghị bịa gwa obodo ọha ndị naijiria okwu sị adị m ndụ onwe ihe na-eme m ihe a gbasara ọ bụrụ na anyị leba ya anya n'usoro ihe ndị anyị na-ahụ na mba ndị ọzọ maọbụ na mba amerịka dịka onye isi obodo amerịka donald trump maọbụ na nke kanada dịka onye isi obodo kanada a na-akpọ justin trudeau maọbụ na obodo italy ebe ọbụla i jere onye ọbụla bụ onye isi obodo n'ụbọchị a kwa ụbọchị na-apụta kwuo okwu kasie ndị mmadụ obi gwa ha okwu ha marakwanụ na onye isi obodo na-agba mbọ ịhụ maka ọdịmma ndị ọ na-achị msị gịnị bụ isiokwu mgbe a bịa n'ihe gbasara onye maazị uh, Odeluga ị chọrọ ịtụnye ọnụ n'okwu a mbe ibi na-ekwu bụ ifechalụ ọtụtụ mmadụ baa maka na ị na-anya na-ada ekpudo afọ ime aka mm-hmm. ọ bụrụ na ọ nwelụ ka ọnọdụ si dịla onye isi obodo ọ ndị zili ọlụ na ọ nwekwa ka ife si dịla ya onye ọbụla eti ya n'ekpere na-efu mmadụ dịka Boris Johnson na-achịkwata mba United Kingdom Justin Trudeau onye afọ ịkpọrọ afa ya na nwunye ya bụ ọya tụlụfa Prince Charles ya bụ ọya tụọ afa ọ bịa bụrụ ife ọ ga-agba ọtụọ mmadụ ọbụrụ dịka ọ bụrụ ekpenta na ọjọọ isi ada ama ama na ife a na-ekwu ọgụkọ nne na ọ metụtago ha fama wee chekwala onwe etufa si kwu ma pụta kwuo ya mana ọtụtụ mgbe ife gbasara onye isi adị mba naijiria ife ọbụla gbasara ya a na-ezu ka ọ ọbụla afọ iwu a na-ekpudo nyanwa ama apụtakwanụ mgbe a na-achọ ọnụ onye isi a ka ọ bịa gosi gwọọrọ okwu ife a na-eme ife akwado. kwado anyị anụ onu ya maka na ọkwado ara arapụ isi aka agba m. na mgbe na mgbe eh, obodo nwere nsogbu na onye ezilo onye bụ onye obodo ziri ozi bụ onye na-apụta kwụrụ n'iru mana ofu ife m ga-asị agwa ndị Naijiria bụ unu afụgie na onye gọrọ ọgọbe mgbele ara <laughs> agha gbata gbata na ọgọ ya nwoke dala elu hmm. maka na na esi aka na abụ n'anya sitie isaa n'anya ịralụ ọchịchịrị mmadụ n'aka tinene onye abụ anya ọfụma ka amakwụkwọ na ọgbụ ma ọ ga-eme nwunye ma ọ bụ onye aghawa ezi ozi ọ na-eji ozi ka obodo si chọọ ọzọgbuli maka na um, nkịta afụ amazi onye na-achị maka nrụrụ ọnụ onye isi ya na ihe ị na-ekwu bụ na na ihe abụrụ ọrịa ekpenta ọ bụrụ na onye buru ya agasị na ọ ga-anwụ kama n'isiokwu ihe na-achịkọba bụ na ndị isi obodo a ma onye na-achị mba Britain ma onye na-achị mba Canada ma onye ndị ya burusiri ya ma ọ bụ nwa eze eh, Prince mhm. Charles nọ na Britain emee ya ka ọ bụrụ ọpụta ihe na ọhịa bụkwa n'ụzọ dịka iwepụta nzọụkwụ ndị obodo ha ga na-eso mara na o nweghị onye ọsọ nsọ maka na ka anyị na-ekwu okwu ọ nwekwara ọtụtụ ndị mmadụ na naijiria na-asị na ihe abụrụ eziokwu Eh, ya wụ na eh, otu ihe m ghọtara n'ihe kwuru na nke a ewezugodi na ihe ndị ọzọ dịchakwa ọgbara ọkpụkpịrị n'ọnụ nke a ga-asị na ọ bụrụ na onye isi obodo o metụta ya ya pụta gwa ndị ọha ndị ọ na-achị ihe emetụkwala m na n'ụzọ dị aṅa ọ na-enye aka ndị mmadụ eburu ya n'uche na ihe a bụkwa eziokwu mhm. eh, maazị Ejikọba ihe ị chọrọ itinye ọnụ ihe m chọrọ itinye ọnụ n'okwu a bụ na ịma ọkwanụ asị oke soro ngwere maa mmiri <laughs> a na-eme demokrasi a na-eme demokrasi anyị ya mmanye anyị so na demokrasi ma anyị aghọtahụ ihe demokrasi ịma na igbo na-ekwu na igbo enwe eze hmm? ilekwe n'omenala anyị omenala ndị igbo ma ndị na-enwe eze ndị na-eme ndị okenye okeneme na-achị igbo na-awụ ihe ọbụla a ga-eme agba izu tụọ si lekwa ebe a na otu onye anaghị ekwuru ọha anyị abaala si na anyị na-eme demokrasi mana ile n'anya ka obodo dị gị hụ na anyị ahụ ihe okwu ahụ pụtara n'ihi na onye ewepụtara si na ọya awụ onye isi obodo ọya awụkwanụ onye a na-atụkwasị obi n'ọya ya ga na-eme ga na-eji ụzọ obodo ga na-aga elee otu ị ga-eji ọ bụrụ ihe ndị bekee na-akpọ pọblik savant n'oge dị otu a gị na-ekpukpugharị na-ezo ị na-ezo ịghọtakwara n'ọrụ gị ka ọ na ọwụ ha ọrụ ya ọwụ ọrụ ya ịpụta si mhm. obodo m na-achị lekwe na ihe na-eme lekwe ka e ga-esi zọkwa ya lekwe ka e mhm. ga-esi ile anya mba niile nọ n'ụwa gakwa mba ọzọ tụkwasị ndị agbata obi anyị Ghana ledala otu onye isi ha si apụta ụbọchị ọbụla ya apụta kpọkwa ndị ngahazi ha ụjọ atụlụ ụnụ lekwa ihe anyị ga-eme wee kwado onwe anyị ma ọbụladị ndị South Africa ma ọbụladị ndị Gambia ebe ọbụla niile mhm. ya bụ na ebe ị ga-ebidogodo uwe ịjụ ajụ nwoke a ị ghọtakwara ihe nwa ọrụ gị n'ihe asị ma ọ bụ na ọ gbara alụ ya bụ ka ike ọ bụ na ya bụ ife akaligwe ya jezi ezumike nka onye ọzọ ije ezumike nka um, ọ bụrụ na onye nọ ka onye isi ọ bụrụ na prezidenti anọrị ọkwụ nwere onye so ya n'azụ ọ bụrụ na ife esiri ike ebee ka vais prezidenti osibanjọ nọ ọ bụrụ na prezidenti na kedu ife na-ahịa na ntị na-enye ya nsogbu ka o si eme na mbụ na ọ ma enwe ike ma ọ bụ na o nwere ntị ike onye ọzọ enwere ntị ike na ya dịka akwụkwọ eji achị obodo si kwu kwesịrị ka nwee onye na-agwa ndị mmadụ kwa ụbọchị kedu ka esi na ife anya kedu ka esi agba ya mgba kedu ka ife si aga ọ na-aga ọfụma ka ọ na-eme nke ọjọọ ka ka ndị mmadụ si kwesị ichedo onwe ha mana o nwere onye afọ ndị naijiria enwetụbeghị ụdị ọchịchị afọ ụfụ kịta ya bụ mmadụ bụ eze onye agwana m ndị gbalịa okirikiri bụrụ ndị ajụ ya na fa chọrọ mmekọ ọbịa bụrụ nke fanwa ifefa ga-eme fa ka onye bụ onye nke na-esote onye isi ka ọ tụnye alụ n'efe ife dịka mba ebe anyị nọ ọkwọ nwoke anyị bụ Donald Trump ee ọ rọpụtara onye na-esu esi ya mba na Pence rubia ka isolu ka anya rue n'ife a na-eme ọ bụrụ na ya mm, etinwuru ọnụ ka itinye ọnụ mhm. ọ ka esi eme ya ekele ọlụ eke ịma nkata ga-akpa nne ma tupu esi na nke a pụọ ka m tụnyekwuo otu ihe maka ihe a oke maazị ụkọchukwu kwuru dị mkpa ọ wụrụ na mụ na gị aga ije asị lekwa ebe a na-aga apụọ n'ụzọ gị gawa ebe ọzọ na-awụhụ ebe a kpara akpa na-aga ọ dịrị mụnwa imechi ọnụ soro gị dufuo onwe m ọ ịpụtasị ọwụghị ebe a ka anyị kpara aga na-aga ka esi achị obodo o ruole mgbe mbụ ahụ na-adịghị onye isi obodo ya gaa Britain gaa ebe ahụ kpuchie onwe enweghị onye nụrụ ihe na-eme onye wu osote onye isi a na-atụkwasị obi o nweghị ike ịpụtasịkwanụ ndị e, naijiria o adamama lekwa ọnọdụ onye isi ọ na-adị ya ma ọ naghị adị ya mma ewere oge chie ya ka ọwụ mmọnwụ oge dịkwa otu a eruola ọzọ o bidokwele ọdịndụ ọnwụrụ anwụ ọ nọ naijiria ọ enweghị onye ma ngịwawa osibanjọ ọ ngịnwa e, gị na-eso zọ ọ gị vice president obodo na-emebi ịgba nke ọ n'isi mhm. eziokwu ka ị kwuru ụdị ihe emebugo mbụ o nwere mgbe onye bụ onye isi obodo n'oge gara aga si na na ị ga-achọ ka emegharịa akwụkwọ eji achị obodo ka e wee jee nke ịtọ onye so na-azụ si ya nna n'onwekwa um, oke ife na mhm. ka esi ikpa mhm. o so n'ife anyị nọ n'ụsọ onye na-achị obodo ya Obasanjọ na Atiku oluo na ọ bụrụ na o mebere mbụ Atiku egosigo na ọ bụrụ na ikwere ukwe n'oge maka ọ bụ onye ọgbalụ nkịtị kwere ekwe ọ bụrụ na ikwuru ọnụ ncha ihe niile na-eme si n'aka gị o mebie emebie ọgụwa na-eme ọ dịkwanụ mma ọgụwa na-eme mm-hmm. Mm-hmm. ọ nke a enwere spika na haus mm-hmm. nwee senate lida nwee ndị ministas ịghọtago nwee ndị ndị atọni jeneral nwekwa atoni jeneral na bụ steeti ọbụla nwee ndị na-achị achị bụ gọvanọ ọbụna gị bụ gọvanọ anụzi ọbụna anụrọ ife onye isi unu kwuru na gịnị ya kparọ ụbụba tata maọbụ nyaa ma ọ wee ịgbadu na-eme na ife niile dị mma unu nje si emebi obodo maka na ọkwa ya ka ụfọdụ ji ebe akwa na-asị awụwụ ebe ka mmadụ dịka dọrọ akụ nọ maka na anya nwa adị Igbo bụ onye nọkọta wee tiwe akụ ebo nsugbe si ka ebe a na-ekwuru duru n'ụlọte mgbe Yaradua nọ ehe a na-eme ọbụ onye ọbụ onye Jonathan mhm. ọ bụrụ ka onye bụ onye osotie Uh, Goodluck Jonathan hmm. ka o weghara ọchịchị chịba dozibe obodo ka e wee na-eche mgbe um, Yar'Adua ga-abata dịka iwu si kwu onye nwata nwaanyị si dị alio ka ebe a nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ kedu ife mere onye isi ala hmm. e, onye ọbụla na-emezi o nne ogwe eziokwu ka ikwu e, kedu ife na-emenụ kedu ife na-eme ka mmadụ anyị nweziri kịta ndị nọ n'ọchịchị mmadụ ọkpụrụkpụ ọkpụrụkpụ ịkụkwafa fanọlụ mmadụ mmadụ mana ọ na-esisi mmụọ mmụọ ma ọbụla dị ndị nwa ọ dị n'aka ịgbasa ozi e n'ikuku mana ebe edere n'akwụkwọ ndị jọnalist ndị midia onwere ụdị ndị anyị na-anụ onye anyị na-anụ bụ asị asị asị asị mm-hmm. asị asị abụghị okwu ya ihe anyị na-akpata ihe anyị na-akpọtọ akpatụ aka ya ebe a maka na isiokwu anyị taa bụkwa ihe gbasara nchekwa obodo mm-hmm. na national security na nchekwa obodo na ihe inwe ịma ka ndị obodo mara ihe gbasara ọnọdụ onye isi ala na-enyekwa aka n'ịhụ na onye ọwụla sara anya ya mmiri mana ihe mm-hmm. na-aga n'ime obodo maka ọ bụrụ na ị bịa n'obodo onye na-achị obodo amaghị onye amaghị ma ọ dị ndụ Amaa ma ọ nwụrụ anwụ ama ma ọ nọ n'ime obodo ama ma ọ pụrụ ezi onweghị nye ma ihe na-eme ya ma ọ na-arịa arịa ma o ji ahụike ọ dọgburu onwe ya n'ihi na e, n'oge na-adịghị anya ihe nwere ike dawa anyị amaghị onye na-ekwu ka a ga-anụ mhm. anyị ama onye ga-asịsị sisi gaba n'iru ma ọsichighi azụ ya bụ na ịnaghị okwu mhm. maka na ị na-anya o nwere mgbe ị ga-afụ onye isi ala obodo anyị nọ na ya bụ mba Amerịka na o jele ụlọ ọgwụ na ọ nwefe ọgwụ ọ dị ka a ga-abụ ya mhm. ya bụ ọgwụ anọrọ ya na-arụ n'ihe ka ofu elekere na ike mhm. ọ na-eme obonye obonye ọ ya ma onwe ya a na-asị mba na ebe ọ bụ na ọ na-alarụ ụla mgbe a gbara ọgwụ a na ọ ga-enwe na ọ ga-ewere ikike ọchịchị nye onye nke na-esote ya mhm. mm-hmm. mgbe afọ ya bụ elekere ịbụa ma ọ bụ ịtọ afọ ọ ga na-alarụ ụla ya bụ na ọnwa ka ndị ilo si wee tụa ka a marụ na ọ nwee onye nọnụ ọ bụrụkwa etu esi agwa ndị mba ndị ọzọ na anyị kwụkwọchim na anyị ya na ọ nwere onye megha m na anyị ma ife anyị eme kịta ndị ilo nwee ike ịtụrụ naijiria maka amara onye nọ n'isi ndị maka na ọvancha bụ ajife maazị ọbasi kwuru ji wee dị mkpa na na-ekwu demokrasi demokrasi ọchịchị na-adị n'aka ndị nwe obodo ka wee were ara nye mmadụ n'aka nye bụ onye ọ bụrụ eze onye agwara ọ bụrụ ya bụ eze ọ bụrụ eze ka ọ bụ nye bụ okwusi si ya ọgwụ ọ nwere ndị ya na ya so achị ndị niile mgbali ya gburugburu ọchịchị ya bụrụ ofu onye du mm. maka na anyị bụrụ ọchịchị ihe ofu onye ọ bụrụ onwe ike ọ danara ya anyị nje kpuo iru n'ala mana ndị be anyị na-atụ egwu ụdị m amarọzi ya bụ a na-amarọzi ma ọ bụ eh, anyị na-eme demokrasi nke a na-efe mmadụ ọ dịka ya ka ya na a ga-asị na atụrụ mụrụ n'ibe nụrụ n'ibe ya mụrụ nwa jee mụọ nke isi n'aka ya aka ya achọrọ m ka anyị na-aga n'ihu maka na oge a na-agala ka anyị nwee ike lebakwuo anya n'ihe ndị ọzọ nọ na ya maka na okwu anyị ijiri bido gbasara ọnọdụ onye isi obodo metụtakwara aka n'ihe ndị ọzọ a na-ego anyị na eleba ihe anya si itiwa itiwa a na ndị Igbo si na ọwa ịta ịta ụkwajara mmadụ eze mm-hmm. ndị bekee akpọ ya transparency mm-hmm. ya bụ na na ndị na-achị obodo anyị bụ Naijiria ndị ndu aga m asị dị na anyị ekwesịghị dị na-akpọdo ha ndị ọchịchị maka ọchịchị dị iche n'ịbụ onye ndu ọ bụrụ na ọ bụrụ na anyị were ihe otu isi tinye ya maazị Odeluga na ọwụ ndị obodo nwe obodo werezie werezie ike ike ndu mmadụ ole ma ole n'aka ndị ahụ bụ ndị oji ozi ọ bụrụ na ha bụ ndị oji ozi ha bụ ndị ndụ ha bụrụ ndị ọchịchị onye ọchịchị bụ onye eze onye isi obodo n'ọnọdụ ọchịchị onye kwuo uche ya bụ onye eze ọ bụ onye ozi mhm. ka m tinye ka m hapụ nke ahụ ebe ahụ mana ihe ọzọ anyị chọrọ ikwu n'ikwu okwu ịta ụkwa jara anyị eze bụ na nke ọzọ bụ ihe gbasara ka a ka na-ekwu okwu ya kwa ụbọchị ọ nwafọ anyị nwanna bụ ihe kpazụ bụ onye nọ n'isi ihe gbasara the National uh, Disease Control uh, kwa ụbọchị ya na minista na-ahụ maka ahụike na-apụta na-agwa kemgbe izuụka gara aga ọtụtụ ndị amaala Naijiria ụmụ Naijiria bila ihe a onye minista na-ahụ maka ahụike na ndị uh, ọgbara na-ahụ maka ọrịa ndị na-efe efe National Center for n'ihe ha na-agwa ha edoghị ha anya ya na o ruola nke na ndị naijiria enweghịzi ntụkwasị obi n'ihe minista na-ahụ ike n'ihe ndị ncdc n'ihe ndị ọchịchị obodo na-agwa ha nke bụ nke bụ na abalị abụọ gara aga ka m na-anụ ihe m sị ka m ka m nwalekwala ihe a mara ma wee zuo m were eh, igwe eji ekwu kpọba ncdc ihe niile m ọtụtụ oge onweghị onye na-aza ọ naghị aga ya aga aga onwe onye na-aza ụfọdụ ndị mmadụ na-ekwu ọnọdụ ihe ha gara iji iji tupu ha hụrụ onye ha kwuru ụfọdụ ndị ihe ha nweta mmadụ enweta onye ha ga-ekwuru okwu a na-akọrọ ha agwara ji ọbara ede ya bụ na abịa leba nke ahụ anya bụ na ndị na-achị obodo Naijiria n'ọnọdụ anyị na taa ihe gbasara coronavirus ha anaghị ata ụka jara ndị Naijiria eze anyị amaghị nke wee eziokwu maazị oke ee mwute na onwere onye afọ onwere onye afọ na akwụkwọ eziokwu ma ọ na-agwa ndị mmadụ etu a ga-esi wee menya bụ nke bụ na gịnwa kpọlụ ndị NCDC enwere ike ịnweta onye ga-aza gị o nwekwara ike ọ bụrụ maka na ha emechie n'ebe a na-alụ ọrụ si onye ọbụla naba ka m meere ha nke ahụ ka ọ bụrụ excuse <laughs> ọ bụrụ na etu ahụ kee ka ha nwa ọ bụrụ na ha hapụrụ ọrụ naba ka ezi onye kwu kedu onye na-eche kedu onye mma ka o si aga na Naịjirịa ọ na-ewute m maka na etu m si ifu ya ọ dị ka oke soro ngwere nwa mmiri ka a na-eme na Naịjirịa maka ọ na-abụ nne anya ọ nwero etu ife ndị a na-eme na steeti gịgasị aṅa si metụta ife NCDC maka ị na-anya na ife NCDC na-agwa ndị obodo ọ ife ndị afụrụ na Lagos na ndị afụrụ na Abuja mana na-ajụzi ọsọ na Lagos na Abuja ka ndị naijiria nọ ka ọsọ na Lagos na Abuja ka ndị si mba ọzọ ebubata ya ma ọya na-esi abata ọsọsọ na Lagos na Abuja ka ife eji na ahụ dị o nwekwara ike ịbụ maka na ekene dịrị Chukwu na jakma Ma onye nwe onye bidolu afịa Alibaba nyelụ onyinye dị iche iche n'Afrịka iji wee nye aka ịnụso ya bụ nje ọgụ o wee bata nụ na Lagos mm. mana ngụkwazi ọzọ fụ na nke ọwa si si Lagos bata na-ebukwazili ejebe Abuja ofu ajụjụ ahụ ka m ka na-ajụ ọ bụrụ na ọsọsọ na legos na Abuja ka NCDC na-enene na-achụnya nje ọpụtalụ na Naijiria egbochi gị ya na ọkwụsịzi na legos na Abuja na o nwere ebe ọzọ ọ na-eje maka na akụkọ niile anyị na-anụ NCDC na-akọ kwu ndị mee na legos sọsọ ofu bụ nke agwala anyị jelu Port Harcourt nke izizi ewee mana onye ahụ gafee legos afụrụ ya gafee ebe o si bata afụrụ ya ndị niile a si London bata na luo rapụ Lagos naba ime obodo ọ gịnị ọ na ọ na ha niile na-akpụ ndị arụ dị mm. kedu ka esi malụzie ha tupu nrapụ ya bụ okwu ka m kwuo agba maka ife gbasatalụ ndị ndị na-achịgasị steeti dị iche na ife ha na arụ mma asị ha jidenu ka uju ji na ụna anwa ike ụnụra mana ajụjụ m ọzọ bụrụ ọ bụrụ na ife NCDC na-ene na ebe a na-enene arụ wụsọ na Lagos na Abuja unu machizie ndị mmadụ ịzụ afịa machie ndị mmadụ ịpụ apụ machie ndị mmadụ iji ọrụ kedu ka unu ga-esi malụ mgbe ya bụ nje batalụ bụ ụnụ kedu ka unu si ene n'ahụ malụ mmadụ one metụtalụ malụ mgbe olu olu n'isi maọbụ mgbe olu olu n'etiti malụ mgbe ọ gbada ka unu wee nwee ike ịma mgbe unu ga-asị ndị ọnụ si ha n'ọnụ ụlọ pụakwazie ezi ọkwụ ka ọra m <laughs> ịma na um, ihe a na-ekwu ledela na anyị anyị na ha ekwule si um, NCDC anaghị ekwu eziokwu anaghị atụ achị um, ihe a na-ewepụta oji. enwere mgbe obodo ahụ Naijiria nwere ndị jọnalist tara ntị ihe ọbụla a e na-eme eme ha ga-agwọpụta ekwuo ee mgbe ee delegiwa ha hmm? elee ihe mere ugbu a ịpụtazie ụdị ihe a na-eme o eziokwu na-enwere anọkọta akpọ mmadụ e, ihe dịka Channels TV na ụmụ ya jụọ ụmụ ajụjụ mana ụdị ihe dị otu a mmadụ kwesịrị ịga nyopuo ya si lekwe otu ihe si lekwe wee ji okwu ihe m ji ka ledala onye isi obodo anyị bi na bụ Trump n'ụtụtụ ka o bidoro kwuwe ya na ya na ndị na-agbasa ozi anaghị adị na mma na-enweghị nke na-ekwu eziokwu ọ nabighị ha ị na-ajụkwa ya ajụjụ ruo echi ị na-eme wegha nke ahụ a na ha ekwu eh, maazị ụkọchukwu arụtụla aka na-asị eh, ndị na-echekwa steeti gọvanọ ka ha si machuo obodo ka esi eme ihe a niile ajụjụ ọzọ a ga-ajụnụ tupu erudali ebe ahụ ndị a niile na-aga egbu mmadụ na-azọta elekshọn ka ha gaa haus gaa senet ụlọ makwụna mmadụ ka ụnụ na-anọchite ọnọdụ ya ebe ahụ ihe a na ha esu ebe niile girigiri girigirigiri mmadụ ole n'ime ụlọ larụ olu ụlọ ga jụọ gọvanọ ebe unu si bịa sị ele otu anyị si kwadowe eh, ọkwa ụfọdụ n'ime ha bụ ya bụ nje ọ na-awụ ndị ala nketa na-abịa na-abịa n'eziokwu eziokwu ọwụ nke a ka m chọrọ ka anyị lebatukwu anya eh, maka na ka a na-ekwu ihe a ka a na-ekwu ihe a eh, o ruru mgbe a nọ na-asị na mba ndị afrịka bịara mechie ụzọ si ndị isi mba amerịka yuropu mm. china abatazila a na-ajụzi ndị ghana eme ya saut afrịka eme ya kenya eme ya a na-ajụzi naijiria olekwana mana ihe anyị nọ na-anụzi bụ na o were ihe rukwara otu izu karịa mhm. naijiria etete n'ụra na nke mhm. mana ihe bịara anyị bịara ghọta bụ na ọtụtụ ndị omeiwu naijiria nọ na mba ezi nọ na ofesi ụfọdụ nọ na mba amerịka ụfọdụ na ka a ka na-ekwu okwu ya abalị ole ma ole gara aga mhm. anyị na-anụ bụ na aka na-achị steeti abịa ka nọ na amerịka n'ihi na ụzọ akpọchiena ọ ọtụtụ n'ime ha na ihe ejiri hapụ ka ụzọ ghere oghe bụ na ka ha nwee ike lọbatacha naijiria ka ndị ezinụlọ ha ndị pụsịrị apụ nwee ike lọbatasị na naijiria mana ka ha nọ na-alabata ọtụtụ n'ime ha bụ ndị na-agụ akwụkwọ ụfọdụ ndị rụrụ ụlọ zụcha ụlọ n'obodo britain na itali na amerịka mhm. ha na-alabatazi ha eburuzie ọrịa buru nje bulata n'ụlọ na taa ọtụtụ ndị akpọrọ aha bụ ọrịa taa bụ iso na ndị omeiwu na-achị ndị ọzọ dịka Bala Mohammed nke na-achị nke nọ ọnọ National Assembly ndị omeiwu n'ihe a nwere ka ọ dị n'eziokwu eziokwu o nwere ihe m zepụtara n'abalị ole ma ole gara aga n'izuụka gara akwụkwọ m nwetara ewepụta ya n'ikoro ama mm-hmm. na onye bụ onye na-ahazi ọnọdụ na obi onye isi ala chief of staff mm-hmm. Abakarị. dere akwụkwọ degara onye isi oche Eh, ọnụ ya na-eru n'okwu nọ na House of Representatives nakwa Senate President si na ihe mkpọtụ ha na-anụ bụ na ọtụtụ ndị omeiwu Naijiria si na-efebata ka a hapụrụ ahụ ụzọ ka ha bata ka ha nọ na-abata ha anaghị ekwe ka enyocha ha ahụ dịka esi dee n'iwu na onye ọbụla ga-enyocha onye ọbụla hụ na onweghị onye egwu ọrịa na-abata ha mhm. ọchịchị ntị kpọọ ekwe nkụ na-aga eleba ha anya kpọọ ekwe nkụ na-aga ele na ọbụladị na-aga ele ha ahụ na ga ele ndị ndị enyi ha nwaanyị na ndị nwaanyị ụmụ ndị nwunye ha na ụmụ ha na ga ele ha ahụ ha eburu ọrịa na-ebubata ihe dị otu a abụrụ ihe so egbu anyị ya ihe a na-ekwu ịtụ ụka jara anyị onye nke na-agwa anyị ọ dị m ka <laughs> maazị ife ị na-ekwu bụ ife ozulu ozulu ozulu <laughs> ya bụ ife agbago arụ ọkwa akụzigo fafa na-agụ ya na egwu na a na-enwe obodo enwe mm-hmm. ịghọtago na a na-enwe obodo enwe onwere onye nwe ike ụmụdụ ife ebe a ị na-abata ọkwa ife onye bụ nwaanyị ma ọ nwoke nọ na ebe ụgbọelu na-ada ịpụta isolu ibe kwudo ebe akwụ echie ihe ọ bụrụ na iso na ndị agha asị nwoke jee ka ị nọ n'ime ụlọ ka amagodo ka ọnọdụ ose dị onye ege ntị ọtụtụ n'ime ọtụtụ ndị na-ege anyị ntị unu ṅaa ntị unu anụ na ọ nwere ụfọdụ ndị na-achị achị na haus na sineti bago n'ime ụlọ maka na fa metụtalụ arụ fanjekwudoro onye bunya bụ oje ọkwa maka ichekwa obodo maka na ofu aka lụta mmanụ mana ndị afụ esi ife ada aghọta maka ọ na-adịfa adị ga fazusie ego niile afa na-ezu na onwezi ife ọzọ mkpa ọbụla ya fa na fa akalia chu maka na ego na ijelvi mana njebata ọ ga-egbu onye elu gbuo onye ala gbuo ọgaranya gbuo onye ogbenye were ogbenye mana ogbenye ka ọ ga-akakwụpụ onu mana nwere onye ọtọ bụrụ na mmadụ anọzi maka na mmadụ anọ apịza aka pịta mmadụ na ya bụ naijiria onwezi nke na esi usoro ọbụla nwere nke na-atụkwuzi egwu chukwu ọ bụrụ nke ịtụ egwu mmadụ mana ma ya dịpụ alụ ka ara nọlụ na naijiria maka na oge lue mgbe a ga-atụ <clears throat> vootu. onye ọbụla ewere onwe eme gịnị lebefa fanwa kwesịrị na-agbala anyị ịgbalụ ndị obodo naijiria e, ịgbalụfe odibo ọ bụrụzie ndị mmadụ bụ ndị ikike dị n'aka ọfanwa bụzi ndị na-agbalụfe odibo mana fancha bụrụ na onye kpatara nkụ arụ si ngwere bekwute ọlụlị maka ọ bụrụ na ọtụtụ n'ime fana ka fa na-eje nya bụ ozi akụ na ụba obodo na-apụta fa wee na-echekwa onwe na-asị ada ama ama maka na nke a bụrụ izizi naijiria bịa nwee ụdị nsogbu a maka na ọ nwee ife anyị na-eru anyị na malaria ka karu ewee tụrụ yelo fiva tụghị ya ịba ọcha n'anya wee tụrụkwa lasa tụkị ya aka na ayagodu diabetes na high blood pressure bịa tikwa kwashi ọkụ dị ụfọdụ <laughs> iwe bụrụ nke a bịa onwero nke vatụghịla ọnụ ọbịa nwero nke edozilụ ọbịa nwero nke edelelụ e, e, e n'ụdị nke ọ ga-abụ ọnwa ka o si bịa ka anyị chie ọ bịa bụrụ na anyị e nwere mmadụ ndị ọkamalụ na mmụcha niile dị n'ife gbasara arụ ike o juru be anyị ma ndị nọ n'ụlọ ma ndị nọ n'ezi ọtụtụ dịka anyị si wee lụtụ aka mgbe anyị kwuru okwu nwaada Igbo bụ onye nọ na steeti Illinois na mba United States na-eche mgbo na aghọlụ kwa ụbọchị ịfụ ya ọpụta ọ ya bụ onye isi public health nwaada Ngozi Ezike onye Igbo etu akwa ka ndị Igbo si n'ọrụ ga na mba dị iche iche ọtụtụ n'ime anyị bụ ndị na-alụ ọrụ na ọrụ arụike anyị ma maka ya ọfụma ma onwe onye kpọrọ oku onwe onye ga onwe onye jụla ese ọ bụrụ na akụla ekwesị ibe anyị dolio kedu ife unu ma unu ma ekere ka agbanata ka amalụ ka anyị esi n'ife a atụ alụ maka na akwa na-adị n'ala ewela arụ n'ute mm. mana ọtụtụ ndị niile a bụ na-achị achị ifrọfụ nke ị na-ekwu gọvanọ abịa ọ bịa n'ebe a ọrụ oje ofu ebe zegalụ em na-eri ego o zutere ezute ọ sị na ego ọnwụ ya ka ọ na-eri nọrọ n'elu ya na-agwa ọha mmadụ na Abia steeti bụ sọ naanị steeti edere aha ya na Baịbụl n'akwụkwọ nsọ Chineke a ga-ekwe ka no no no no isi ọfa ncha bụ nsogbu onye hmm. ọbụla bụ dibịa mgbe a <laughs> Chineke elote Chineke ọ Chineke ga-eme nke a Chineke ga-eme nke a maazị odelogo nwere ihe ịpịtụrụ aka ugbu a m chọrọ ka anyị tinyetụ ọnụ maka na ka a ka na-ekwu ihe a sị na e, ụmụada anyị ụmụnwaada anyị e, ngozi ezi ndị ọtụtụ ndị ụmụafọ naijiria ọkacha ụmụ igbo na ụmụ yoruba nọ n'obodo gbasara ma na obodo amerịka ma briten ebe iwu ndị gụlitere akwụkwọ ndị ama ama n'ihe gbasara ahụ nọsi na-arụ ọrụ taa ka anyị ka na-ekwu okwu ọ bụrụ na n'ọnwa maachị anyị nọ n'elu ya gbara mgbe ọ gbara abalị iri abụọ na isii ya wa abalị abụọ gara aga na mba Amerịka bịara tinye akwụkwọ steeti dipatment na-arịọ ndị mmadụ bụ ndị na-arụ ọrụ ihe gbasara ahụike site na mba ebe dị iche iche ka ha bịa ka anyị ekwu ihe a ka ha jeba na the nearest embassy ije chọta ọrụ ije bịa rụọ ọrụ ịbịa rụọ ọrụ na Amerịka Mhm. Eh, dịka ndị ndị ndị ga-abịa ịrụ ọrụ ahụike ileba mhm. anya n'ihe gbasara ọkacha ka ọ ihe banyere eh, coronavirus a mhm. na-asị nke mbụ ihe awụ obodo Amerịka si na achọghị ndị Afrịka nke ahụ nke mbụ nke abụọ bụrụ ka a ka na-ekwu ihe a ee eh, lekwa ya ka m na-ekwu ihe achọrọ m ka onye ọbụla hụkwa ya ọ na na na ọwụ ka asị na asị lekwa ya ebe a Yeah, we, mm-hmm. yeah, we, we encourage State Department, we encourage medical professionals. This was March 26, seeking to work in the United States on a work or exchange visitor, particularly those working to treat or mitigate the effects of COVID 19, to reach out to the nearest embassy or consulate to request a visa appointment. Ọ ihe aka anyị na-ahụ. O nweghị onye m si e, anaghị m ekwu iji megide obodo Amerịka maka na ọ ebe a ka m bi na ya si na ebe onye na-eri ka ọ na-awasi mana ka mba Amerịka na-agba mbọ a na-agbanyeghị ihe onye isi obodo a mere na oge mbụ si na-achọ ọhụrụ ndị isi ebe anyị ka a ka na-eme ya kedu ihe obodo anyị na-eme na ndị na-achị obodo anyị na-eme iji hụ na ndị nke fọdụrụ afọdụ na-arụ ọrụ na-elekọta ahụike gbaa ha ume ka ha ghara isi ọnọdụ a gbapụsịa hapụ obodo obodo atọgbọrọ n'efu maka ọgbasa maka ọgbasa maka ọha wụ ekwuchakwa e, e ọkwa isiokwu wee ha na ndị niile na-achị obodo ahụhụ ọrụ ha ka ndị na-echekwa obodo mm-hmm. na ọrụ ha wụ ka ha banye riri uru ghara arụla ihe ọbụla maka ile anya otu obodo si adị obodo niile obodo niile ledala anya ee Amerịka anyị na akwa taa ka a how many trillion dollar ọtụtụ ego ahụ na-aga maka ndị ihe a napụrụ ọrụ maka ha ghọtara na onye a ya nọrọ n'ụlọ ya agala ọrụ ya na ụmụ ya ga-eri nri ọ ga-akwụ rent ma ọ bụrụ na obi e, e, ọ na-akwụ rent ị ga-akwụ ụgwọ ụlọ gọọmenti ka e na-ewepụta ego e ga-eji chụọ ọrịa ewepụtakwara ego ka e wee gbaa ụmụ mmadụ ume gosikwa ha na anyịnwa wu gọọmenti ụnụ Akwa a na ha emele na Naijiria ugbu a ewepụtala eh, eh, e bilion ole mhm. ndị na-atụ ego na-atụ ego ihe m chọrọ ịjụ ele ebe ego a ga ọwụ ihe ọzọ anyị kwesịrị ịtụnye ọnụ ugbu a maka na anyị nụrụ na abalị ole ma ole gara aga onye onye isi oche United Bank for Africa UBA elumelu eh, wepụtara Uh, nde dọla iri na anọ 14 milion nde dọla iri na anọ si ka eji nye aka n'ihe gbasara ịchụ ọrịa nje ọrịa ka a ka na-ekwu okwu ya asị na ụnya maọbụ nwanne ụnya ka gọọmenti etiti Naijiria wepụtara nde naira iri abụọ na isii 26 milion dọla iji nye aka ya na-agụ ihe gbasara akwụkwọ ozi asị na uh, money is raining in in in Lagos ego na-awụpụ na Abuja na-awụpụ na Lagos isiokwu abụrụ ka a na-ele ihe a enwekwara ndị na-eleba anya ka ego a si aga nke ahụ nke mbụ nke ọzọ abụrụ kedu otu esi eke ego a ọ ga-abụkwa nke anyị ga-akpụnye ya alebaghị anya n'ụzọ dị iche iche ma mana achọrọ m ka maazị oke ọ bụrụ na ị chọrọ ịtụnye ọnụ n'okwu amara ihe bụ n'uche gbasara ya ma ka arụ a bidoro etu esi wee chụọ arọ 2019 ị ga-eche na o nwere ife ọjọọ arọ 2019 2020 wee bịa ah, ihe anyị nọ n'ime ya lipie akwa gwara anyị na lipie na-ebute ọ bụ nnukwu ikuku ọ na-ebu nnukwu ikuku lipie nke a bụ nnukwu ikuku ndị be si n'ikuku kuo afọ ike ọkụkọ mhm. ọnya na-eme kịta ife niile gba ọtọ oge a dịrị anya ife dịka izu ụka abụọ gara aga ka ndị nọchitere anya ebe ọwụwa anyanwụ na ndị South East ndị senatọs gbakọrọ nwee pres kọnferens kpọọ ndị na-ezi ozi na ife ha na-ekwu ugbu ka ka amalụ ka a ga-esi mee na na ka ekwuru e ka a ga-esi yọta ego yọta ego ka ibite ego ibite ego ka e, e na ego a ga-ebite ebite ekwuru na a ga-ebite na ekwuchazi ka a ga-esi wee chu ndị ọzọ njiri iri abụọ na abụọ chefuo ha nwa Mhm. njeri dọla iri abụọ na abụọ hmm. ekwuwekwu ọbụla okwu anyị tụnyere ya ọnụ nke mbụ bụrụ ibite ego aka na-azụ ego ebitere ebite e, ọkụkọ eyibere ha akwa a na-asị one ka ị ga-achinye m hmm. nke ahụ wụla ofu mana nke a bụ na ya bụ ọkụkọ afụrụ akwa ha anya o rutena oge eji etinye ọnụ agwụgo oge nkịta maka na ọ bụkwa na ha gbaa nkịtị ekecha ha chedo ha kamera n'ihu ka ha tie mkpu na o rutere ha anyị ga-asị ya mba ofu osisi ahụ ekwesịghị ịmanye ụnụ n'anya ugboro abụọ anyị na-ekwu maka e, e, ịta akụcha eze ka Naijiria kwuru na ha na-ewepụta ego ọ na-abụ ndị obodo ọzọ na-ekwu ka esi ego n'obodo ebe anyị bi ka seneti na-ekwu ka esi ewepụta ego ha na-agwakwa ka esi ife mere o ji wee tee aka wee ruo taata dịka mụnwa si wee kwado ka ọ bụrụ taa ka ife ahụ ọ bụrụ na ncheta nkata ịkpara oge gara mm-hmm. ife e o ji wee tere aka ọ naghị kwuru ka a ga-esi wee keri ya bụ ife kedu onye ga-ejekwu ndị na-alụ ọrụ enwetara ọrụ kedu onye ga-eje ndị na-enye ọrụ ife aha agazili kedu ndị a ga-etinye ya n'aka kedu ka ọ ga-esi mee ọnya mere o ji ite aka wee luo tata eziokwu na ọ bụrụ ife niile ka a ka ọ ga-esi dị ndị nke a sị na ga-enye ndị ndị obodo kedu ndị ga-enye ha asị nọ ndị ebe ị na-akwụ taks ka ọ ga-esi bịa ka ị ka ọ ga-esi bịa onwere ndị a ga-enye cheki nwere ndị a ga-etinye na akaụntụ ha ọ ife a niile dolo anya ede ya ede kwupụta tupu asị na-eme n'ife mana nke naijiria ife ebe ma na ya nụrụ ka egwuru mana anyị nụrụ ka ọ da anyị amarọ ka a ga-esi anyị amarọ ka a ga-esi kwụnye anyị amarọ ndị ga-eweta anyị amarọ ka ọ ga-esi lute mana ife anyị nụrụ ụwụ nekwa ọkpụrụkpụ ego ewepụta nwanne echi inekwa anyị ife ife aka njọkịrị ka o si dị ị na-ajụzi o ife e na eme ka ezi ka o si gaa hmm. ịmanụ ka ndị be anyị si <laughs> eso ife bụ ọ iwere nke a erie m ego uwere nke a erie nga ego ịghọtago ya akpọkịa afịa ego ọ na-ewu na e, ilotekwe na ewepụtaghị ego ego a na-agwọkwọ mmadụ mhm. n'ife nje anụnwa ọ bụrụ na unu enwerọ <laughs> ndị ga-eso wee na-agbagharị n'obodo wee na-afụ na ndị mmadụ na enenelfa arụ mara onye jie ma onye ọ tụrụ ma onye ọ tụrụ onwekwa ife ego ya alụ. ịmagofu na ife e eme kịta bụ ike ekesi na Abuja ndị ga-agbapụ wee jee China bude gbanjonata ikezi eti na-asị ka e wee marụ nke ahụ eme ọya aga lọtago ya bụ na mmadụ dịka elumelu biko ọ bụrụ na ihe ewepụta ego chekwa anya bụ ego ka Bill Gates si mee n'Afrịka ọbịa ọ rọpụta ndị ohi enye nya ego na onwe ya malụ ka o si chọọ malụ nọ ndị nọ na-alụ bụ ọlụ ọ bụrụ ndị ya ejefudegolu Toyota SUV na-agbagharị n'obodo pie ododo sign covid virus ma ọ bụ anọgide nzukọ nọgide nzukọ nọgide maka na ife ụfọdụ na-eme na na bụ eh, ọchịchị Naijiria anọgide nzukọ na Hilton Nuga e, etinye onye ọbụla ebe a one asị na a na-eme semina semina semina a ga-anọ na semina ndị mmadụ a na-anwụ e, ego a na-eritu ego anya si na ego na-agwụsị weta ọzọ mba ya bụ emụ um, agwọ nọ n'akịrịka na kịta bụ <laughs> ife a ga na-ekwu okwu bụ a na ka amalụ ka e ga-esi nene ndị mmadụ malụ onye na-akwanye bụ ụkwala ma ọ bụ nwa arụ ọkụ ọ na bụ nyabụ covid virus ka o ji emesịa nke a ndị gọvanọ a wee ghọta and nke a bụ aka na ntị ka m ga-asị ka anyị dọọ ndị gọvanọ Igbo ọ nwereghị ife ga-eme ka Igbo nwee arụ ike na-abụghị ife ndị bekee na-akpọ public health na nwata gị a ga-abụ nwata oto jee elementary school baa gaa sekọndịrị bụ na agbalị ya ntụtụ vaccination ikuku ọ ga-eku na ọ pụtara afọ nne bụ ezigbo ikuku mmiri ọ ga-aṅụ bụ ezigbo mmiri malaria ama ntụrụ ya ọkụnri hmm. ọ ga-eri ọ pụta igwu egwu ịgba okoso maọbụ ịkpọ ọga ọ bụrụ na enu ikpo asịtịa maọbụ mamịrị maọbụ nsị ka ọ ga-anọrọ onye na-egwu egwu ọ na-akụ bọọlụ n'okporo ụzọ ọkwa okpo ama mgbu ya ọkwa ife a bụ na obodo dịrị ọ bụrụ ịrụ okotoko ụlọ ọgwụ ịpụta isi na iwelu na eji emeghe e ụlọ ọgwụ ụlọ ọgwụ a na-eme arụ ike mgbe mmadụ ji wee rue mgbọrọ ọ ga-ejezi ya gba ọya wee jebe ụlọ ọgwụ ga-agwọzi ọrịa hmm. a na-agwọzi ọrịa ife a na-ekwu ma eto ya e esi mee ka ọ ghara ka ọrịa apụtala ọkwa ya bụ gbuo afọ ndị Igbo pụtasị na enwere ụbọchị a na-aja aza ilo nwee ụbọchị a na-eje aza mmiri nwee ụbọchị a na-eme nke a na-eme abụrụgwa ebe niile ka a e na-eje mposi ife gbasara pọblik health a dịbụ n'ala Igbo sana elote mgbe anyị na-eto na a na-agba ịzasị ya mbara gị iza ezi ụzọ okporo ụzọ dị n'irube bụ unu a na-eje aza afịa amụ um, ilo obodo ịghọtago ebe niile ada ọcha ndị Igbo bụ ndị na-ada ọcha mana ọ dịrị ọcha na yes yes na ego ewepụta a ga-ewepụta ego n'ụfọdụ edo na ike na ego na-ewepụtaghị e, ego ejila ọrụ mana si ya ka esi emegbuo na ife ka ntebatakwute nte n'ọnụ ife korona ọ ife bụ ka bata nte n'ọnụ ịma na ihe ị na-ekwu ọ na-adịkwanụ mma a sị onye na-aga ya na-ele anya na chedala mgbe ọbụla nsogbu pụtara na Naịjirịa asị ka a mara ihe e ga-eme e wee bupụta ọkpụrụkpụ ego ka e wee gboo m ele otu anyị na ego ahụ si mgbe lee mgbe e bidoro kwuwe okwu telifon ichetakwere ITT mhm. butere ọkpụrụkpụ ego ka emejie telifon na agha ele ebe nke ahụ gara ee o teele e, e, afọ ọbụla ewepụta ego ka etinye elektrisiti rukwe taa nke doziri anya jiri ihe onye ọbụla mgbe apụtapụ ee eh, Boko Haram na-enye nsogbu ewee bupụta ọkpụrụkpụ ego si ka e were ewela memila Boko Haram gazie jụọ ụmụazị nọ n'amị ka ha na ego ahụ shiga elee ihe iche na ọrụzie nke a taa anọkata ego ahụ eh, mmụọ mmụọ nsọ abụọ ha n'obi ha echegharịa ị na-ekwukwanụ ego kwa ụbọchị kwa afọ n'afọ 2015 ya na-ewepụta a na-amahapụta si na ihe eji etinye e, ahazi ebe ahụike nọ na Aso Rock 300 and something million kwa afọ ewepụta kwa afọ ewepụta mm-hmm. ruo na 2018 o ruo mgbe nwa onye isi obodo nwa prezidenti bịaziri jụwa ajụjụ si kedu ịdị ihe wee gaa na-ewepụta mana ị ruo n'ụlọ ahụike nọ na enwe ihe ịnọ n'obi onye isi obodo ma dị panadọlụ nkịtị ị gaghị ahụ ma ọbụla dị APC nkịtị ị ahụ ka a ka na-ekwu okwu ya prezidenti na-eje London na ihe eruola ihe ya ihe m nọ na-ekwu okwu ya na-ama ya mkpemkpe ọtụtụ oge na ihe ndị na-achị obodo anyị na-eme bụ ka dịka onye na-achọ ịgba ụgbọelu ọ ga-agoro tiketi first klas ma ọ bụ ịbata na business klas ewere e, ndị ụmụ sekeseke ndị mara mma karịcha dowe ha ha nara gị kootu gị jee kowere gị jụọ gị kedu ihe ị chọrọ ịṅụ agbanyere gị champen ejuru oyi na-aṅụ ah, mgbe a ka ndị ọzọ ka nọ na-achọgharị na-ebigharị aka chebe ha ga-edowe akpa ha mm-hmm. ọ dịghị ka ọ dịghị ka ụgbọelu ala lee n'elu na onwe ihe ọbụla mere ọ bụ ndị arụ n'azụ ebe a bụ ndị ga-anwụ eh. anyị ụgbọelu alalie n'elu mkpụrụ obi ndị ezi omume ọbụla nọzi n'aka Chukwu ka ọ dị taa ụgbọelu naijiria alaliela n'elu mkpụrụ obi onye ọbụla nọ na naijiria nọzi n'aka chi ụnụ ahụ na emechie n'ebe niile emechie n'ụzọ enweghịzi mhm. ndị nwawo gọvanọs ndị mhm. onye hụrụ ebe o si efepụ mana onye a na-eti egwu a na-akpọ Madonna na o nwere nsogbu n'ife o kwuru n'abalị ole gara aga nọọsị na ya nwụ nje coronavirus bụ ịkwọlaiza ya na ọnyịnya na-eme ka onye ọbụla ra mhm. ndị aghọtara ihe o kwu si ekwugharị ya na ife o bụ njọ mhm. mana o nwere ebe ife okwuru nwere isi mhm. maka na ya bụ ikuku 2020 nwee ka ọ dị o mee na onye ọbụla na-ekuru ikuku ahụ etu si debe ya ọ bụrụ na ịnyụrụ arụrụ ọ ga-esi ma gị nwa ebe ọ bụ na ime enwe ike ịbanye n'ụgbọelu nke gị wee fepụ jebe ebe ọzọ ana ọ bụrụ na ije na ha ma ekwe ka ịbata ọ na ebe ọ bụrụ na ị gọvanọ o mewe gị ọ n'obodo ebe idebere ụlọ ọgwụ na ebe isi na-ekwe ikibu ụlọ ka ị ga-anọnụ ka anyị na-ege anya ka anyị were ife ịlụrụ wee mee alụ dị gị mm-hmm, ah. mm-hmm. and then you know anyị kere ebe a ga-ebido maka na dịka nwaanyị daa nda ada na abụ agwa ife tụọ ya obulu maka na ifechelu naijiria ka nkụ n'ebe arụike dị mana ị ga-ajụ onwe anyị agbaghị mgba mba anyị rapụ akpụkpa a na-akọ akpụ onye pụta onye nke na-ekwusi n'ike bụ ọtụtụ ndị be anyị ọtụmadụ ka aịra nọlụ mba ọzọ onye gbalute ụlọ ọgba n'ezi oyibo amaka anya bụ ezi oyibo esi na njọ ọ na-ene anya n'aka ndị n'aka ekpe ei ọ na-eti ifufe iwe ndị akwụbaga uno uno uno uno uno na ebe ọbụla ije nnọọ na-edozizigokwo na unu a na-arụzi nnọọ be anyị kịta ilue ha ebe niile amaka anyị bikwa n'ụlọ ọtọ hmm. ma arụfolo anyị hmm. mgbe anyị bi n'ụlọ ọtọ ọ dị ka arụfonarịla anyị hmm. nwoke na-abụ ọpụta bi ọnwa mmiri tọgbọ iko ọmụọ nwa nwa adịrụ ọfụ ndị oli ọra abụọ ọ ga-apụkọ oburu obejiri tii n'azụ ma ọ bụrụ e, egbe ndum tii n'ugwu. ọ uruchi ọ na-ana mgbe ọbụla ebe ọbụla ọ nọ ogbulukpu ofefe ọ na-aga na-etu ya afa ọ na-ana kịta ya aṅụ mmiri tọgba iko mana ibikwa na uno ebe igbele aja ọ dịka kirikiri <laughs> ọvancha bụ development anya ka nna agwa nsị kedu ife unu na-akpọdụ development na mmadụ lụrụ unu mana e oh, ndị niile oh gbara otu nke onwere onye nwere ọrụ ya bụ ihe m na-agwa ndị be anyị na enwere ihe dị na civilization na development mhm. uh, development wo uh, ịrụ obodo mhm. civilization bụ mmepe anya mhm. maka mmepe anya bụ mmụta imepe ị na-arụ obodo obodo a na-arụ atụọ ntọala ya ntọala ya bụ mmụta amamihe akọ na uche akọ na uche ọ civilization mhm. mana iwepụ iwepụ ihe ndị a wepụ mmụta amamihe na akọ na uche na-arụ na-arụ na-arụ ihe rụga development mana mhm. development ahụ enweghị isi n'ihi na ọ nweghị ntọala n'oge mhm. na-adịghị anya ikuku fee oke ọkwankwa ọkwangwọ bịa ọ dị ka ihe ahụ Jizọs Kraịst tụrụ ilu n'akwụkwọ nsọ si nwoke gara rụwa ụlọ rụọ ya n'elu aja ifufe okuke oke mmiri ibida mmiri na ọkwa nkwọ ọkwa ngwọbịa bịa ihe niile mana nwoke nke ọzọ gakwara n'ụlọ ya n'elu okwute ya bụ onye asị ihe ndị a mee ọ ga-eme na ya agafesi ya ihe gịnị mhm. anyị che na ihe mmepe obodo wụ ịrụ ụlọ ụlọ elu mara mma na ihe ndị ọzọ ụlọ elu a na-arụ enwere ụzọ esi aga ya ụlọ elu a na-arụ onweghị onye na-elebada anya n'ala ebe a na-arụ ihe ya geological survey mhm. anaghị eme ya ụlọ elu a na-arụ enweghị onye na-eche maka ọkụ onwe e onye na-eche maka mmiri ọ bụ onye ọla gbafuo bọhol na-aṅụ bọhol nwa anaghị agbafu ya ya baa n'ime ruo ebe okwute nọ so ihe ndị a wụcha ihe ndị anyị ji na-amaghị onwe anyị ihu na isiokwu anyị taa izu ya na ka oge na akụ prapụprapụ na ihe anyị lebara anya ya taa bụ n'ụzọ dị iche iche again n'isi na nke ọzọ bụkwa ihe na anyị na-ekwu ihe anyị kpụkwa n'ọnụ ka anyị kakpụ n'ọnụ okwu gbasara nchekwa obodo mana taa anyị na-ekwu nchekwa obodo ka o siri metụta n'ihe gbasara ahụike ọkamacha n'oge ugbu a a na-ekwu ahụike ihe metụtara ụwa niile a na-akpọ coronavirus bụ covid anyị ajụọla ajụjụ leba anya n'ihe gbasara ọnọdụ onye isi obodo anyị na-anaghị apụta tụọ ụkwa ndị ọha naijiria. leba anya n'ihe gbasara ndị omeiwu gọvanọ aka na-achị steeti ọbụla otu ha si eme na-anaghị enwe ike tụ ụkwa jiara ndị mmadụ eze leba anya n'ihe gbasara ego a na-ewepụta iji nye aka iji gbochie ọrịa nakwa iji gwọọ ya nakwa iji nyochaa ndị bụ ya na anyị na-ajụ o nwekwara onye na-elebara ihe anya o nwekwara onye na-ajụ ajụjụ ebe ego a na-aga o nwekwara onye na-ajụ ajụjụ ndị na-enweta ya abịa n'ala Igbo anyị anyị na-ajụ ajụjụ si ihe ọ ga-abụkwa nke ejere bite ego a ekecha ya ndị ga-enweta ya na otu a ga-esi ji ya nwee mmepe obodo mana ma ọbụla anịnị gbawara ibe onwe nke ekere ndị ọwụwa anyanwụ ọkwụ otu a ka ọ ga-esi abụ ya bụ na a na-ekwu ihe gbasara nchekwa obodo onye ọbụla anyị si onye ọbụla saa nụ anya mmiri igbo tetenụ n'ụra ikuru na-akwụla cheenụ ntị ka unu mara ihe na-aga n'ụwa ihe na-aga n'obodo unu mhm. anyị mara nke ga-enyere anyị aka ka anyị mara nke anyị ga-esi wee dị ụbọchị mhm. taa agaala aga m akpọ ndị mụ na ha nọ n'oche a okwu a ka ha nwee ike kelee ụnụ nyekwa ụnụ ndụmọdụ ikpeazụ n'otu maazị odeluga igbo bụ igbo kịta bụ mgbe anyị kwesịrị ịkụkọta isi n'ebe ọbụla bido n'ụmụnna malụ n'obodo anyị nọ na ya agagharịgwo onye ọbụla chekwa onwe ya a sị onye pụta ya chaala ibie asịrọghụ Eh, gị na nwanne ya emekọ na kama na onye ọbụla kpuka ike maka na agwọrọ na akịrịka na-akwọ n'aka onye arụ nwụba ya sikpọ gị ụlọ ọgwụ ka amarụ ka e esi zọbịa ndụ ọgwụkwọ nke ọrụ anyị n'ọnụ ndị be anyị ọ na akwụkwọ Jeremaya ka ọ sị na oge oge ọkọchị na oge owuwe ihe ubi gaa ma anyị onwe anyị azọpụtara anyị ọ ma dị mma ka ọ bụrụ akụkọ a ka a na-akọ maka anyị maka ife dị iche dị n'ịdị ndụ na ibi ndụ o nwere ndị na-adị ndụ wụrụ ọdịndụ ọnwụ ka mma ọ ga-adị mma ka anyị chee ka anyị ga-esi wee biri maka na ọ bụrụ na anyị bido gbachibe ebe anyị bi ya bụ ime ọrụ ka o si dị mma ka ọ dịrị gị mma dịrị agbata obi gị mma ma ịkwụ aka gị ma ime ka ichekọwa onwe gị na ọ bụrụ na onwe ka arụ si eme gị ka ị ghara ifesi onye ọzọ maka na eziokwu na ihe awụrụ ekpenta mana ihe awụ ofu aka lụta mmanụ onye ọbụla biko saa na ndị be anyị anyị akwuolenụ e, nke abalị taa ihe m na-echetara onye ọbụla na-eke ntị bụ na ọrụ a awụghị ọrụ otu onye ihe anyị na-emekwenụ ihe anyị na-eme nga awụghụ ka anyị bịa kpaa nka maka ikwu okwu ọnụ dị anyị mma n'ọnụ uche anyị wụ na ọ ga-emetụta ndị na-ege ntị onye nọ ebe ọbụla ọ nọ ya mara otu ọ ga-etinye aka ka anyị gbakọọ ọnụ ọma mmamịrị a ọ gbara anyị n'elu n'ebe anyị ndewo e, igbo m ndị ọma na-ege ntị eji m aka na ịkụrụ ọnụ akụ taa onye ọbụla na-ege ntị ya ekele ụnụ ndị niile ichere ntị ka ụnụ nụrụ ihe anyị kwuru ya gaziere